izuụka nke na-abịarụ na ABN TV channel 15.9 izuụka niile na fraịde ma ọ elekere anya asatọ nke anyasị na nke taa ọhaneze ọ ga pụrụ iche n'ihi na enwere m onye ozi chineke tere mmanụ bụ onye gbara aka ụzọ wee bịa ịgwa anyị okwu chineke na ịgwakwa bụ ndị igbo okwu n'ụbọchị taa ma na ụnọ nọrọ n'ebe ụnụ nọ mgbe anyị na-abịa site aga m akpọpụta onye mana ya ga-ekwu okwu nke taa mana so nọrọ nọ ala nọrọ okwu nke a ga-ekwu n'ụbọchị taa ndị wanụ gwara m na nke ga-abụ pụrụ iche aga m akọwara na isiokwu nke anyị nwere n'ụbọchị taa bụ isiokwu nke bụ olee ndị bụ otu a na-akpọ Christian Association of Nigeria ọtụtụ n'ime anyị bụ ndị si Nigeria wee bịa bụ ndị Igbo anyị mara na nwere otu a na-akpọ Christian Association of Nigeria n'olu bekee otu a bụ otu jikọtara ndị ụka niile nọ na Nigeria ma taa anyị nwere otu onye n'ime ndị isi otu a nke bịaranụ njem n'obodo aba amerịka ya bụ onye bụ onye m na-akpọpụta n'oke a bụ onye oke ọbịa m nke m nwere bụ archbishop steve eze gbazie aga m eji ohere ka m kelee archbishop archbishop ndewo ịbịala sa ndewo sa biko ọha na eze n'etiti m dịka m kọwara unu bụ archbishop steve eze gbazie ee ọhaneze eh, mma mmanụ nọ kano birinu ọ dị mkpa ka anyị mata ebe anyị siri bịa ị na gị mata ebe isi bịa gị mata ihe na-eme ebe ọbụla ị nọ onye nwe anyị gozie gị mgbe ị na-aṅa ntị anyị ga-agwa gị n'ụbọchị taa ọhaneze um, a ga-agbapịa ọsọ kasị ebe a gwụnụ ihe anyị ga-ekwu n'ụbọchị taa um, biko onye ozi chineke were ohere a ị na ndị ọhaneze onye bụ na ebe isi bịa ee eh, aha m bụ Archbishop Steve eze nwa gbazie awụma onye amara akụ nọ n'isi ala mba anọ local government area nọ n'Imo steeti Nigeria abụkwa m onye nlekọta nzukọ a na-akpọ ụgwọ aka Jehova Arm of the Lord Churches of Nigeria na onye isi Cornerstone University and Seminary na-azụ ndị na-agbasa Chineke ozi ọma na-echi ma cameroon ma ghana ma naijiria ma afrika afrikos na-abịa ọmụmụ onye isi n'ọnụkwa ndị owere na-azụ ndị a ebe ahụ ka a rụrụ ụzọ ụlọ ọka na akụkụziri ya so ekere m chineke na anọ m ebe a taa ka anyị mere ụlọ karịa okwu resụ ala anyị imeela ozi chineke ọhaneze ọkọwala anyị onye ọ bụ n'ebe o si bịa onye ozi chineke o kwere m ka nghọta na ịbụ otu onye n'ime ndị otu a nke a na-akpọ Christian Association of Nigeria ike anyị ihe otu a pụtara na na a na-akpọ Kristan, Association of Nigeria bụ ndị akpọkọtara ọnụ ndị ọchịchị ala anyị mma na-asọpụkwara na-elekọta nzukọ niile ndị ọrụ na-akpọkọ aha kraịst na naijiria ma iwe onye semens ma iwe onye roman iwe onye pentikọstal ma iwe onye cherubim ha niile na-anọkọta ọnụ bụrụ ndị na-eji otu ulu na-agwa ndị ọchịchị ukwu mgbe ọbụla ha chiri ikwu okwu ha eji otu olu kwuo ya ọhịa ndị a na-akpọ kan ndị a na-akpọ ndị na-anọchite anya ndị chọọchị niile na naijiria nke bụ na otu a bụ ha na-ahụ maka ọdịmma ndị ụka niile dị iche iche na naijiria na naijiria ọdịmma ajụjụ ọzọ m ga-ajụ gị bụ otu a enwere ihe nrita pụrụ iche ndị otu ụka ndị nọ n'ala igbo dịka ebe mụ na gị si bịa onwe nrite ha na-erite na otu a n'ihi ịbụ ndị otu ndị otu a enwere ihe m ga-asị na ihe ịma e ịnọ n'otu enwere ihe ga-asị na ihe m na-erite n'otu a enwere ihe m ji nọrọ n'otu a enwere ihe dị otu a ndị Igbo anyị na-enweta na otu ha nọ n'ime otu ka na-abụ otu eleba anya n'ime ya uru ndị Igbo na-erite wụ iji e mejuru ọnụ ọnụ ikpe n'ihi na ọ wụ ihe ndọrọ ndọrọ iji nwee ndọrọ ndọrọ ama ihe ndị igbo chọga dịka ndị igbo shu ala ụmụ Izrel pụta anyị wụ ndị hibru ihe ndị ahụ anyị ga-enweta na kan enwere ebe anyị ga-esi enweta mana ihe anyị jụrụ ebe ahụ ụka anyị nụrụkwa otu ibe anyị nọ na-achọkwa ya ha anyị chọga anyị ga-achọtakwa ihe n'oge na-adịghị anya biko ị chọrọ ịgwa ndị ọhaneze ọ bụ ụka niile nọ n'ala Igbo ma ọ bụ na Naịjirịa ọ bụ ha niile nọ n'otu aka na-akpọ kan ọka niile nọ na Naịjirịa ha niile nọ n'otu ahụ ọwụ ọgwụ ihe iwu enyere enyere ga anọ gị sogoro gaghị abịa mgbe a na-eme ịnọ ya atọ m ụtọ ị ga-atọ ya Ọgwụ iwu n'ihi na ọchịchị naijiria nabatara ha nye ha akwụkwọ nnabata nye ha nkwado sọwa ha ka ha ma wụ otu olu gị na-eji olu otu olu na-agba ndị naijiria okwu n'aha kraịst so a nabatara ha niile um, um, dịka mma na ha nwere ọnụ n'ebe gọọmenti na-achị obodo dị o nwere ihe mgbanwe ọnọdụ eh, ha nwa na-enye site n'ịbịa maọbụ arụ ha na-atụnyere ndị gọọmenti dịka ọchịchị na-aga ugbu a ihe na-anaghị adị mma enwere arụ ha na-atụnyekwara ndị gọọmenti a na-achị obodo ee eh, ya na ha atụnye ọtụtụ arụ mgbe ụfọdụ kwa ha ekwu okwu na-eleghị mmadụ anya n'ihu na-ekwuchi ike na gị agwa dị otu a agaghị anabata nka agaghị anabata nka agaghị anabata nka ah, dịka mgbe ndị fulani na-egbochi ndị igbo n'ihi na ha bịa n'ala igbo bịa gbucha ndị igbo n'ihi na e, ndị ka na-ekwu olukwu gbasara ya so ọ kwechiri ka a napụ ndị fulani egbe iji egbe na-achị achị anụmanụ na ihe agwụ ụzọ ọzọ ejiji imela ndị igbo na naijiria so ndị ka na-ekwu ihe ndị a na-anọgide n'ike na-atọghị ụjọ ọbụla a na-ekwu ya na-eleghị mmadụ anyị n'ihu n'oge a na a gbasara ndị Igbo na maọbụ arọ ndị Kanu na-atụnyere ndị gọọmenti na gọọmenti na-aṅa ntị na ihe ndị ozi Chineke a na-ekwu mgbe ụfọdụ a na-aṅa ntị mgbe ụfọdụ kwanụ ha emerekwa ya na-emere aka anyị na-ekwu ya anyị e werekwa ekpere na-eso ya na-aga na-ekwu na-ekwu na-ekwubi okwu na-eleghị mmadụ anyị n'ihu and eh, anyị kwenyere na onye nwe anyị ga-enyere anyị aka dịka anyị na-ekwu ya mgbe ụfọdụ iji kana bụ ezinụlọ maọbụ ọgbakọ nke ndị ụka na-eme mgbe ụfọdụ ndị isi na-achị achị na-ezere onwe ha n'ihi na ha na-atụkwa nwekwara ịtụ egwu nye ndị ahụ hmm, nke pụtara na ọ bụrụ na gọọmenti na-eme ihe na-adịghị mma na ndị kan na-enyekwa aka gbazie ha olu ndị kan na-agbazi ha olu na-ekwu ya na-ekwuchi ike kwuo ya ma ụlọ redio mana ụlọ onyonyo sinima a na-ekwu ya na-ekwuchi ike mana ka edere n'akwụkwọ anyị na-ekwu ya na-aba mba ya na-ekwu ya kwa ụbọchị anyị na-eleghị anya na anyị n'ihu ndewo ekelela m ọnụ eh, na mgbalị akụ unu na-eme eh, onye bụ onye isi ndị otu a ugbu a ya na na-ahazikwa nwere onye igbo bụ onye isi nke otu kan kemgbe kan gbara pụta chima enwebeghị onye igbo bụ onye isi kan na naijiria ebe ndị igbo kan wee ebe ala igbo imo steeti eh, anambra steeti southern side ebe a ka na-ebe ndị igbo mana ndị ndị chere ọchịchị ahụ ndị yoruba ndị bini ndị chere ọchịchị ahụ ma anyị na-ekpe ya obere chineke n'oge na-adịghị anya onye Igbo nwere ike inwetakwa ya hmm. eh, ma ihe njụjụ ajụjụ a bụ na ọ dị mma ka ihe emenyere emenyere eh, eh, e ọtụtụ ndị gbanyesi ekwu ya emenyere nwa ya emenyere nke ọzọ nke bụ na ọ dị mma ma ọ bụkwara datụ na ha ga ha ha nyetụkwa ndị Igbo ha achị ya ọ dị mma mana ihe a gwara gị mgbe m bidoro okwu na ihe ahụ wụ ọgbakọ nzukọ kraịst jupụtara na ndọrọ ndọrọ ọchịchị ndọrọ ndọrọ ọchịchị n'ime ya dị egwu na mgbe ụfọdụ a na-eji aka azụ dị iche iche na na-akwa ha eme onye isi ya ọ bụ ihe kpatara onye igbo ji gbaba ebe a. n'ihi na ndị igbo bụ ndị a na-asọpụrụ ndị igbo bụ ndị si obodo Israel bịa in 1413 BC ka anyị chibụla nọ ebe ahụ and so onye ọbụla na-eze ha eze onye ọbụla na nwere ndị kpọrọ ha asị nwee ndị na-eze nwa bịa ụgba nke a eme na nke ọzọ so ma anyị makwa ihe onye anyị bụ na-agakwa ka anyị na-aga ndọrọ ndọrọ ndọrọ ndọrọ na otu ahụ karịrị akarị enwe onye ga-agba gị okwu agwa onye dị ka mmadụ ihe dị ka m ka anyị na-ele mmadụ n'ihu masụmasụ Um, e nwere ike iche na nwere ihe gbochiri ndị Igbo inweta ọchịchị a um, ihe mere ndị Igbo ji na-enweta ọchịchị mbọ mbọ Igbo Igbo Awụsa na Yoruba o dere chekwe mana ụgba asarala isi eh, ya wụ ihe mere anyị ji na-enweta ọchịchị ahụ n'ihi anyị ahapụla Chineke anyị ahapụla usoro ihe anyị bụ anyị ahapụla onye aghara nwanne eji mụra ndị Igbo ebe ọbụla ndị Igbo na ọwụ Onyeaghala nwanne ya ọwụ ala bekee ọwụ Cameroon ọwụ Golgos ọwụ eh, Gabon ọwụ Haiti ọwụ China ndị Igbo na-anọkọta ọnụ uju otu olu na otu obi na ịhụnanya biri ma taa ndị Igbo ndị Igbo agafuola ihe ahụ n'ihi na hapụ ya hapụzie Chineke anyị kpọpụtara anyị ebe anyị bịa so hapụ ya onye kpatara anyị ji nosi n'isiekwu anyị na anyị nozi n'ala mgbe mgbe ọwa iwu ekwu emerụ na ji anyị ga-ekwu ọga aga ma n'ihi nke ahụ anyị ahapụ chineke chineke agba nkịtị ndị kwechiri ịnọ n'ụkwụ anyị anụrụ n'isi na-ejiji ndị igbo na akọrọ na-akụgharị bọọlụ na-ebe ụtọ masịrị ma anyị onwe anyị bụ ndị mụrụ ihe a na-alụkwa agha na-agwụ n'otu ụbọchị onye nwe anyị ga-enyecha anyị obodo ebe ahụ anyị kwesịrị nọ ịma ihe m ji na-ajụ bụ na ọtụtụ ihe meela anyị bụ ndị igbo eh, na ngalaba niile dị iche iche ọ bụrụ naanị n'ụlọ ụka ọ bụ naanị na ọchịchị obodo n'ihi adịghị n'otu nke ndị Igbo exactly ya pụtara na ya mịa nọkwa na otu ụka nke bụ ọ bụrụ na ndị Igbo jiri jikọta aka ọnụ asọba anyụkọta mamịrị ọnụ mhm. nke bụ na ndị Igbo adịghị n'otu o mekọtakwara n'ebe ụlọ ụka dị ọ bụ ihe na-ekwu exactly eh, gịnị ka a ga-emekwa ka na ụlọ ụka dị gị ite onye ọbụla bụ onye Igbo bido ka ugbu nte were na hosụ nọ n'ime maọbụ na Amerịka ugbu ndị Igbo ga-aha bịa gamaka ndị Yoruba gamaka ndị Hausa na-atụrụ ha ụtọ ebe na-ebuli ha elu ka e nwanne ha eme ka otu anyị na ugbe na-eme ihe okwechi ka ndị Igbo nye aka weta ego ka a na-eme ya na-agbacha ihe chebe ruo lọndọn chebe gaa koria chebe gaa Japan chebe gaa China kama a na-enye kama a na-eme sọpọtụ onye mega ihe anyị nọ n'ime ya ugbu a ha enye ya onye onye awụsa nye onye Fulani ya wụ ihe mere ndị Igbo ji na-ada mba ụlọ ndị Igbo ga-alọghachi mara na ihe anyị bụ onye agha nwanne ya na nwanne nọ na mba ya onye ji mara ndị Igbo na nwanne nọ na mba bọtụ ihe ndị ahụ gbara efuola adị m agwa ndị igbo niile bi na amerịka ume ọ dị ihe kwesịrị ka ha nye aka na-eweta ego na-agbasa ya eme ewega ma ala bekee ebe dị iche iche anyị asụkọ agbaso agbazụ onye ọma mere ya gba ọfụfụ ehe anyị wuru ukwu azịza enwenye ga agbaji anyị mana anyị nọrọ otu otu agbaji anyị ile anya na nzukọ ndị igbo nwere na ala ugbu a enweghị igbo nọ n'ime ebe ndị igbo na-aga nwoke ndị yoruba na nke ndị awụsa na nke ndị fulani ọtụtụ na nke ha na-enye ha onyinye ha na-eji eme eme eme ebe obodo ya onye igbo kwado onye onye yoruba weta onye igbo emeghe emeghe nzukọ nzukọ ahụ tụghara ya ewepụ onye igbo e nwere nwanne ti ige onye nga mana ekwume mgbe ụfọdụ ndị ụfọdụ na-aghọtaghị na ihe ikwu biri na nwanne nga ka o biri ee na ozu shimushi enyi kawa n'ala biko onye ozi chineke anyị ekelele gị n'ihi ee eh, ụdị ndị a nke i kwuru na-atụghị mmadụ ụjọ na-elekwana mmadụ anya n'ihu ọhụrụ iji bụrụ onye ozi chineke ikwuola ya dịka chineke si tinye gị ya n'obi ọhaneze aga m eji ohere a ka m rịọ eh, onye ozi chineke bụ archbishop steve gbazie ka ọ gwa anyị ụdị egwu na-amasị ya ka anyị were metụta mmụọ ya n'ihi na ọ na-akpasu iwe bụ ihe ndị igbo anyị na-eme agwa anyị na-akpa adịghị mma ọ bịa mere anyị ji hiwe otu a na-asị ka anyị mee nọ kpazie agwa ka anyị laghachitere Um, ha bụkwara ya bụ aha jehova dị mma n'ihi na ndị igbo jehova mere anyị jehova kere anyị jehova gwụrụla anyị n'obodo israel bifesh ebe aha chịkịta anyị ụwa niile um, biko ọhaneze a ga-agụgba ka a ga-agbara egwu a ka a na-akpọ aha jehova dị mma bụ nke nwanne anyị nwoke bụ Michael n'ụba you Jesus um, bụ voice of the cross nke ha tiri anyị uh, egwu a masịrị anyị nke ọma uh, biko bishọp na a nke ọma <laughs> aka Jehova dị um, biko m na egwu a masịrị unu onwe unu ee uh, a ga-aga n'ihu na ajụjụ a ka a na-ajụ onye ozi chineke nke naijiria bịa mana onye na-anọ n'ụbọchị taa bụ archbishop um, gbazie onye si na mpaghara owere nke dị n'Imo steeti wee bịa ebe nọnyere anyị n'ụbọchị taa ọ gwara anyị ọtụtụ okwu banyere ihe gbasara ndị Igbo tụmadụ na ihe mere ndị Igbo ji nwetabeghị ọchịchị a nke a na-akpọ ndị isi na otu a na-akpọ CAN Christian Association of Nigeria ọha na eze ndị Igbo ụnụ mara na okwu anyị na-ekwu bụ okwu dị anyị mkpa na anya onwe anyị bụ ndị Igbo adịghị n'otu o meela anyị ihe n'ọtụtụ ihe mee anyị agbara aka ọtụtụ ọchịchị n'ala bụ Naijiria. ọ dị mma ka anyị ga-anọ ntị dịka onye ozi Chineke bịa n'ụbọchị taa anyị ga-aga nọ ntị mara na ma anyị ga-akparị agwa mee ihe dị mma biko onye ozi Chineke Archbishop ama m na dịka anyị na-aga n'ihu na mmụọ Chineke ga-anọnyere anyị ga-egwekwana ndị Igbo okwu n'ụbọchị taa kọwatụrụ ndị ọha eze isi njem gị na Amerịka n'oge a ee ihe m ji bịa Amerịka n'oge a wee bịa zuo ike n'ihi na agara m akwụkwọ na amerịka na-akụzi na atlanta onye nwe ya gwa m sị m laghachi naijiria ga-arụ ọrụ chukwu m laghachi e, na-arụkwa n'ọrụ chukwu ebe ahụ kemgbe afọ iri na asaa m amerịka mkpebi isi esa aga m abịa n'afọ abịa zu ike kemgbe ebe a wee izu ike na ileta ndị igbo na ikwu okwu chineke na ịnọ nọ laghachikwa naijiria gaa ọrụ chineke ọrụ onye kpatara m ji bịa ogotu ugbu a na amerịka ọ dị mma gịnị kpọtara ndị Igbo ị mana mgbe ị na-ekwu okwu ịsị e na onye Igbo hiwe ụlọ ụka na nwa ndị Igbo ga-abịa nọnyere ya ma ọ bụ ọ bụ naanị ụka mana ụzọ ma ọ bụ ebe azụmahịa e iche ndị Igbo na-ahapụ ya gawa ebe ọzọ gịnị kpatara ndị Igbo ji akpụja agwa dị otu ọ bụ mgbe ndị Igbo hapụrụ onye ahụ si na obodo izrel mgbe e tichara ụmụ izrel. I wụ ndị Jew I'm a Jewish man um, n'ihi na o kwere ka anyị ghọta na agara m Israel hụ onye mba ise gbara ndị Israel akwụkwọ na kọtụ na ha wụ ụmụ Israel ekpege ekpege ekpega ya ekpegbu ụmụ na ha kọtụ ha gaa Supreme Court mana onye ahụ nọrọ four hours na Israel last year anọ m Israel ekpega Israel na ha kọtụ kpega ekpege ndị onye Georgia ajọ Supreme Court Georgia ajọ ajọ ya sị ihe ihe ọ ga-esi gosi na ọ wụ onye Jew ya ele ndị igbo niile nọ ebe ahụ na kọt so na ụmụ na orire omume onye ọbụla asụsụ atrasa tụpatie ya asụmọlekwe na-ebiri ugwu na abalị asatọ na kọt agbabi abụọ ndị asụsụ ya si ya ike na ya ga-amụ ụmụolekwele so ya emerie merie n'ikpe ahụ kpatara ndị igbo ndị israel ji mata na na anyị ụmụnne ha nọ na mpaghara naijiria so mụ onwe m maka ha emene emene agbalị onye nwere m ihe agamagụ na nyobe chọpụtara anyị wụ ndị juu ndị ụmụ ndị hibru obodo ahịa na-akpọ igbo ọwụ hibru ọwụ hibrus bọtụ ọtụtụ afọ anyị nọrọ ebe ahụ ka eji na-agbanwe aga omenala anyị na ha bụ otu ihe ahụ ma ịlụ nwaanyị ma ịgba akwụkwọ ma ileta nne ma ileta nna otu ihe ahụ onwebụ mgbanworo taa so ihe kpatara ndị igbo ndị igbo hapụrụ onye bụ jehova napụtara ha so mee ikpere arụsị so mee ije ejije so mee ịlụ ndị mba ọzọ so mee agwa ọjọọ dị iche iche na na ịnara ego ree nwanne ha onye nwe anyị ahapụ ha ha bịa wuruzie ọdụ so onye igbo ji ime ọka nga ugbo onye onye ofe mmanụ ji ime esome ka onye ofe mmanụ hapụ ka onye igbo onye igbo ji m ka ugbo onye ọtọ ọjị ji ime hapụ ka nwanne ya ine gagaba ka onye ọtọ ọjị ma mgbe ọ nwụsịrị asị ya ngwa tụta ego e ekebela ya onye onye ebe ya onye gebegara onyinye ya na-atọ ụtọ ebe ya nwa onye ga-atọpụrụ ya ọnụ so owu ozu shimichu enyi ka nwanna ala so ana m agba ndị igbo mesị ọ dị mkpa ka anyị laghachi ihe eji mara anyị nwanne nọ na mba nwanne nọ na mba ị mara na nwa ihe a nwanne gị na e, ozuchibuchi onye kawa n'ala o kwesịrị ka ị mara nwanne gị nwa nwanne gị otu a nọ na obodo ewu obodo ndị ọzọ anyị nọ n'ime ya anyị amaghị dị ihe enweghị ndị ga-anọ na mmetara kpọkpọ na na igbe na-eji ekwu okwu ekwentị tụkwa na otere enwe onye chọrọ ma ọnwụga ma ọnwụga otu eji mere ebe na-eri nri ndị ndị ụlọ anyị na-eshiri ka ma onye gwara ya gara iri ke ndị China ha na-amụrụ anyị ọsọ mmụọ China anaghị ebe ahụ olu ole o kwesịrị ka anyị nwee nchegharị anyị nwee tụgharị uche mara onye anyị bụ ka anyị bụrụ ndị ga-agakwu ihe anyị eji gụọ anyị mmiri ṅụọ ara bịaghachi n'ime ya ka anyị lete nwanne anyị ebe ọbụla anyị nọ anyị na-eleta na-enye aka ka ihe nwanne gị too ịna ihe ji ruo ero ya bara ndanda ee ọ ihe m na-agwa ndị Igbo niile ebe ọ bụla ọ n'ọrụ n'ụwa ka anyị laghachi bak ka anyị baghachi otu onye nwe anyị jidom anyị n'okwu ndụmọdụ ndị a ọhaneze anyị na-aga n'ihu n'okwu a archbishọp mgbe ị na-ekwu okwu ikwutere okwu ihe gbasatụrụ asụsụ na omenala ebe ahụ mekọtara m ị nwere ike ịgwa ndị Igbo ihe kpatara asụsụ na omenala ji anwụ n'ọgbọ anya ee eh, ihe kpatara asụsụ anyị ji anwụ omenala anyị ji anwụ wụ n'ihi anyị jega ejije anyị jege ndị ọcha ejege ndị ojii ejege ndị ofe mmanụ ejege ndị na-achị atụrụ ejege ejije aha na-eme anyị na-ada mba nleba anya na alụlụ di na nwaanyị maka igbo n'obodo a anya mere agba m n'anya na nwoke wụzie wabọị na ezinụlọ nwaanyị awụrụzie onye ọchịchị ụmụaka awụrụzie onye na-achị nne na nna na-akọpị mba mgbe edara m e ebe edere m akwụkwọ edere m akwụkwọ maka ihe alụlụ di na nwunye nke ndị igbo oche na echi ala ya n'ọnọdụ iwu iri ga-edomere di gị na nke di ga-edomere gị ọ na-ebie ndụ nwa nwa unu n'anya zụọ ụmụ ụmụazụ unu mana ebe ebe ọ n'anya na-eje ejije ndị a niile anya nwụkwa ndị aha ejega anya nwụkwa ndị Igbo anya nọghị ebe anya ebe gị na-eje mmadụ ị gaghị abụ onye ahụ abụ ihe Chineke chọrọ ile ndị China nọ n'obodo a ha bụ ndị China nri ha nwere agwara ara nwe onye na ndị gị ndị China ole emewe n'Igbo na ala bekee ebe ịhụ na ihe ha kwụrụ ebe ha nọ ha ewerekwa eweta ebe lekwe ndị kewa ndị ke nọkwa ebe ndị Mexico ha bịa ha na-amụ ụmụ iri na abụọ amasị amụ iri gị kụsota na ama na igbewe ike na awụrụ ndị ebe atọ ụtọ onye ọbụla bụ ihe na ha tọrọ onye ọtọ ememe vootu efotoro onye ọzọ foto onye ka mkpụrụ akwụkwọ isi ma ndị Igbo abịa ebe anyị awụghị ndị ọcha anyị awụghị ndị Igbo asụ anyị lekwa anya na-akụziri ụmụ anyị ọwụ ihe ihere na ụmụ a mụrụ n'ala bụ nwa igbo mụrụ a na-asụ igbo isi abịa isi na mgbalọta n'ụlọ enweghị ga ụlọ ya bụ nne na nna kụjiri ha ụzọ ọjọọ so ọ dị mkpa ka anyị laghachi na omenala na asụsụ na ihe nne na nna jikọ anyị mmiri ihe ga-eme ka anyị bụrụ ndị igbo ebe ọbụla anyị nọ anyị mara na igbe wike ọwụ ihe ntụmsụ ndụ ndị igbo niile nọ ebe a kwa mbọtụ m ga-esi dị ọnụ kelee gị n'ihi ntinye uche ndị a nke na-etinye n'ihi na ọ jụrụ m afọ ọ teele mgbe m chọrọ onye ga-ewepụta obi were gwa ndị Igbo okwu dịka esi gwa ha n'ụbọchị taa nke mekọtara m ugbu a akwụkwọ a nke si na idere ọha na eze ọ ga-amasị m ma ọ bụrụ na na-enweta akwụkwọ a e, aga m ajụ gị achịbishọp ka ndị mmadụ ga-esi wee nweta akwụkwọ a n'ihi na ọ dị mkpa na ha gụrụ ya tụmadụ na ihe gbasara ọlụ di na nwunye anyị na obodo Amerịka ebe anyị bi ọhaneze unu ga-echeta izuụka ole na ole gara aga mgbe anyị kwuru okwu gbasara ihe ndị a anyị kwuru okwu a izuụka abụọ banyere ọnọdụ ọlụdị na nwunye nke anyị na-alụ n'ala na ihe anyị na-ahụ n'ime ya bụ oke tigbuo tigbuo na oke ọgụ na ndọrọndọrọ site n'ọtụtụ nwoke na nwaanyị mana asị ọnụ ga-anọtị ee eh, ma ọ bụ chọọ ụzọ ta ga-esi wee nweta akwụkwọ m ga-ajụ ya ọ ga-akwụkwọ anyị n'oge a ele anya maazị e nwere ebe m nọ ebe gị chọọchị m ga-ebe chọọchị na wike na wike ọzọ amaghị m adresị ahụ anyway mana onye ọbụla jụta gị tụrụ ụdị obere nọ ị ga-enweta akwụkwọ ị ga-enweta akwụkwọ ihe m jikwere bịa ahụ kọpị iri na abụọ narị ka m ji bịa n'ihi na alụmdi na nwunye anyị n'ebe a ememe nwere ebe ihe nwunye m na-akpọ nwụ my lord ya wụ onye nwe m n'ala Igbo nwoke na-akpọ nwunye ya aha aka die ụkwụ die obi dị okwerekwe dị mana ka ebe mba ị na-agba ya ha di na-akpọ di ya ya bụ omenala ndị Igbo ọmụkwụ echu m agaghị efu ekele eh, dị Chineke na-eji miri tọm tiketi ma di ya m nọarịọ egbughị m eji ihe m na-eri enwe ha rie nye mụ nwere nwe ụmụ m ndị gaala akwụkwọ gwa ndị wu dọkịta ndị wu onye arị onye onye mana nwere okwu ya m na-ekwu ewu ka ewu eziokwu ebe eh, ụmụ Chineke nwere na nwanne na nna nọ n'ọkọ ndị ka nọ na kọt ka ebe ka ikpe ka ebe anọ na kọt ka ebe ka ikpe ka ebe anọ nwatakịrị ndị ga-echite asọpọtụ ndị ihe ahụ abụ ọjọọ ihe ewu ndị na-ekwesị o kwesịrị ka ndị Igbo bịakọta ọnụ dụọ onwe anyị ọdụ bụrụ ihe anyị bụ na wụ ndị Igbo ndị Chineke hụrụla n'ụwa niile si ebe ọbụla anyị nọ anya na nwa m ebe ọbụla anyị nọ anyị na-echi abịa na ọwa anyị na-eji abịa n'akwụkwọ anyị na-eji na taa na n'obodo anyị bụ naijiria abịa na aka akwụkwọ oche m nọ nga enwere m four PhD degrees enwere m diviniti nwee nwee theology nwee letters agọrọ gọ ya agọ tinaba m na-eji ezi ozi ọma so o kwesịrị ka anyị dụọ ụmụ anyị ọdụ bịaghachi gwa ụmụ anyị na ha abụghị omenala ndị ọcha na nri onye ọcha iwu onye sumekwuo ijiokwu ekelela archbishop gbazie okwu a igbo o ruola mgbe a ga-echekwa n'okwu ndị a were mere ihe n'ihi na asị bụ nwatakịrị na-ebe akwa na-atụ aka ma nne ya adịghị ebe ahụ nna ya dị ya Archbishop a ga-echọ ka egwu anyị egwu ọzọ na-amasị gị ka anyị were metụ okwe mmụọ ka e were ezire ndị ala anyị ozi egwu ọzọ na-amasị m egwu ịma na Lazarus tiri mmadụ niile kpafuru dịka atụm ndị Igbo kpafuru akpafu ọwụ na anyị ga-ekwe lọghachi onye nwe anyị ga-agozi anyị onye nwe anyị ga-eme ga-eme anyị ka anyị bụrụ ihe anyị bụ ọwụ na agwa m ndị Igbo gba ndị ụwa ma ọgba ndị a obodo nwe obodo a na onye afrịka ga-achị ha afọ asatọ gaghị ekpe mana mgbe nna obama biri ya ebe ebe ịga akwụkwọ bụ ịga akwụkwọ ama onye mana ọ bụ mkpụrụ mkpụrụ mkpụrụ mkpụrụ a ga-akọ n'ime nwaanyị ya kọ mkpụrụ ahụ ya epuo mụọ nwoke echego obodo ata ihe awụ ihe inye chineke obodo ọhaneze ga ohere a ka a gaa gbara egwu a nke pati eh, nke o wutere m na egwu mbụ etiri bụ pati ọbasi tiri egwu a and uh, dịka gwa m ụnụ abụọkwu ntagharị ọnụ mụ na ewele iwe mana nke ugbu a bụ ema na lazarus tiri nke a ụmụnne anyị ndị igbo ee eh, niile na mmadụ niile akpafuola dịka atụrụ nke bụ na ndị igbo anyị akpafuola dịka atụrụ ka anyị laghachikwutere m chineke ka anyị chọọ na ebe anyị siri malite dịka nna anyị ukwu kwuru anyị bụ ndị na-asị onye aghala nwanne ya biko ka anyị laghachinụ n'oge a mgbe anyị bụ onye aghara nwanne ya onye igbo hụrụ ibe ya n'anya ka a laghachinụ biko ka anyị gwere na ohere aga gbara egwu a ndewonụ ọ bụ ihe edebeworo mmadụ ka ha nwa naanị otu mgbe ma mgbe nke a gafere ikpe so ya chegharịa ugbu a dị ndụ ọ bụrụ na ị nwa mgbaghara adịghị n'ala adịghị mmadụ niile kpọtụrụ dị tụrụ

God, is a boy.

alákazatot a inile, Jakude, Jesus kirindu, Misero, Iganata Chukwu adịrị gị Iganata ebe Chukwu adịrị gị Iganata ụmụ n'ezie adịrị

ọma anyị alaghachitela ebe anyị gara gbara egwu a nke na anyị tiri anyị bụ emmanuel lazarus nke ha sịrị anyị mmadụ niile akpafuola dịka atụrụ ọkwụ n'ozi ọma ka archbishọp steve na-nye anyị n'ụbọchị taa ee eh, esi ka anyị niile bụ ndị igbo ka anyị laghachitere chineke ee eh, archbishọp steve eh, gbazie ama a iji zi anyị ozi ọma masịrị gị wọsa. biko anyị ga-aga n'ihu ịgbatịkwa aka n'ihe ka anyị na-ekwu n'ime ya n'ụbọchị taa ihe gbasara okpukperechi ọ megidere omenala okpukperechi emegideghị omenala niile okpukperechi emegideghị omenala omenala wụ ihe ọ dị ka anyị onwe anyị nọ anyị chịkọ nwa anyị achịga ma ndị ọcha bagide anyị ma anyị fọs bagide anyị si ha gacha anyị ma anyị kwerekwa ma anyị ekpe okpukperechi emegideghị omenala niile elere nga azịza nke ama m na ọ dịkwara onye ọbụla anya ma okpukperechi emegide gị omenala nke pụtara na anyị ga-eso n'omenala anyị ka anyị ji bụrụ ndị Igbo ọ dị okwu ọzọ dị mkpa onye ozi Chineke ee olee otu isi hụ ọchịchị dịka ama m na isi na naijiria na-abịa ugbu a olee otu isi hụ ọchịchị nke dị n'ala naijiria nke onye isi ala anyị bụ Buhari na Tinubu a ee ọchịchị ọzọ ga-eso ya ma ọ bụ yiri ya bụ ọchịchị onye kwu uche ya nke a nọ n'ime ya ya na nke ndị amị anyị mara nwere mgbe ndị amị chere ee eh, ele ka ị ga-asị n'ọbụ nke ka mma ọdụ ụzọ ajụ abụọ ele otu isi ha ọchịchị a n'oge a ka m bidogodo m na ọchịchị ndị nkịtị na ọchịchị nke ndị agha eleke ka mma mm-hmm. ọchịchị nke ndị agha jọrọ jọgburudere na njọ ọwụ ndị agha ma ọ bụ ndị amị lọla obodo anyị n'iyi mbọ mbọ ego anyị ka ego ndị obodo a ọkwa ndị agha la n'iyi mbọ mbọ anyị na-akpọta ụmụ anyị ha bụ ebe a gaa akwụkwọ mahadum ha gụcha ha lụọ n'ụlọ bịara m ọrụ mana ugbe mmadụ olekwana iji ego ị ga-eji kpọta mmadụ zụọ ya n'akwụkwọ ebe ee ọchịchị ndị nkịtị na-enwe ihe e nwetara ka ọchịchị onye amị ọwụla asa akọ dị mgbe ọmọbụrụ nwe na mma ọchịchị ndị nkịtị ka mma klọchị ndị amị ndị amị ndị amị awụ ndị ọchịchị ndị amị ndị na-agagharị akwụkwọ gara awụ ndị kwechịrị n'ime ọhịa na-agba egbe na-ezo ochi na-eme ihe ọmachịrị ha ọ kwesịghị ịbịa lee ndị afọ juru na-achị ha ọchịchị nke anyị nwegara n'ugbu a bụ ọchịchị nke nwanne anyị nwe onye ndị na-achị na eh, ugbu a eh, n'eziokwu n'eziokwu dịka mmadụ na onye nke chineke ihe onye ahụ ji nkwenyechi m agaghị efu ihe ewu ọchịchị imegbu ndị igbo lee anya ndị igbo ole nke enyere nyere ndị igbo ole ka e nyere onye ka osi ọ ga-ewe onye ga-elekọta mmanụ ala ah, ọ sụkwa ya awụ diminista ọ gaghị onye isi ọkụ mmanụ were onye ga-edobe nga na-ekwuru ihe ọ machara ya ee eh, kemgbe a sị na ọwụwa onye ezigbo mmadụ na mebighị emebi ọ dịghị kọrọpt dịka na-asị na bekee eh, mana onye ọchịchị kemgbe ọ bịara na ọchịchị ọwụ onye ivangelist ọ gaala ala bekee ugboro ole eh, ọ gaala echi e, ebe echi ebe otu nga bekee ya wụ $30,000 na-enye ya so owere tinyere ihe ugburu iri na-agbawa ego ole ihe ndị awụ ihe onye onwe anyị gara akwụkwọ na-eleba ya anya eh, na-ele ihe na adịbụ ihe ahụ eh, ịpas eh, bọjetị ọ nụrụ otu afọ n'ọma ma sa pasala ya kemgbe a pasụkwara ya adịbụ ihe jere n'ọrụ ndị oche m na-ekwu ugbu a ndị dibịa bekee nọ na arụkwaghị onye mbugo ugbe nke m na-ekwu egwu ugbu a ndị ọrụ dị iche ndị ọrụ na naijiria eji ndị ụgwọ ọnwa asatọ ji ngwa ụgwọ anọ ji nke a na-asụkwa anatala ego ego ha natala ebe ọna ego ahụ asa natara ndị ogbo ndị wayo ele ebe dobere ele bank etiri ihe ndị a bụ ọchịchị anyị ngwa ugbu a n'eziokwu eziokwu arịghị ihe nọ n'ime ọ wee ekpere ka anyị ga na ruo mgbe onye nwe anyị ga-ahọtara ya onye igbo onye hibru ga-achị obodo ahụ mejie ya adịkwara ya ga-agbapụrụ n'ala igbo nwenye ya ga-agbapụrụ na naijiria ma ọmachi ma ọmachi ha Eh, onye ji ihe nwata weli aka elu aka ji ma eweda aka nwatakịrị ewekwa ihe ọwụ asụsụ ọwụ ilu ma ọwụ na ndị igbo ihe nye nye anyị nsogbu ndị igbo ọwụ tọmnọhịa tọmnụzụ ndị nọ kongo ndị nọ ebe enye ha enye ha ha narị iri na abụọ ha esome onye onye onye onye ofe mmanụ enye ego onye nyere wa onye ekwere nkwa na eme eme ya esome onye ọtọchị eh, onye onye si ihe ndị a bụ ihe a ga-eleba anya ọnụ ụmụnne anyị ndị nọ ebe eh, akpazie nụrụ n'otu nyere onwe ha aka bụrụ ndị onye nwaanyị ga-agosi nzọpụrụ iche ha bịa kwuo okwu ya ada ụda ha anya ọma mere ya bụ ọfụfụ o kwesịghị ka ndị ka nọkwa n'ebe ndị ka nọ ebe ha agụrụ na-egbu ha na onye na-anwụ agụrụ bụ gị si ya sịkịta nke ya sịkịta ihe ọbụla iso eme ya eme n'ihi na onwe ha ego maka iji ihe na-eri gị nwekwuo okwu ikwu ihe ọma ihe kwesịrị ka ekwuo ya ihe na-edo n'ụda ya na-ele mara n'ezinụlọ so ana m agba ume ana m asị na ọchịchị eko n'ugbe n'eziokwu n'eziokwu ụmụnne m ndị Igbo ụmụ hibru bụ ihe anyị hụgara anyị anyị leghị ha n'anya n'anya ihe adịbụghị ihe ma egbe ihe awa mgbe mmanụ mmanụ chineke e ji gozi anyị ka ewu imo steeti anambra steeti delta steeti river ihecha ndị hibru bịa chibia 1314 BC ọrụ n'akwụkwọ m dere nga mgbe anyị si ebe ahụ hapụga bịa setụla n'obodo adị otu ahụ ọrụ n'akwụkwọ so ọ dị mkpa ka anyị onwe anyị bịakọta ọnụ wụrụ nwanne ga-enye aka nyere onwe anyị aka bụrụ ihe kwechiri ka anyị bụrụ n'obodo naijiria na afrịka biko adụ ajụjụ ọzọ dị m mkpa m ga-achọ m anya ama m na agụrụ m akwụkwọ gụta ya ma nụkwa akụkọ banyere e, mmegbu emegburu gị n'oge ọchịchị abacha ị nwere ike ịgbata ndị ọhaneze ọtụtụ n'ime ha nwekwa ndị nwere ike ịma akụkọ a ee mgbe abacha nọ n'ọchịchị anọ m otu ụbọchị n'ọfịs m ewere tiketi wetere ya wụ ihe eji agba agba ụgbọelu so m bịa prezidensi abịga plen eji m akwụkwọ maka maka ka bịga plen ọ dịdị ụlọ m rụzie dị ya were m deta na dị ebe a na-akpọ DMI na legos ebe ma ndị egidere si mmụọ na-eme patrolu ma ndị politik egidekọrọ onye ọbụla dịnụ m rụzie ebe ahụ ka nụ na ụtọ echi anụrụ m dị ya na ma Abasanjo nọcha ebe eh, ma ndị egidere dị iche iche m rụzie ebe ahụ e egbe ihe m ji na akpa ntakịrị ka m ji a na-ajụ m ụgbọelu ole ka ị nwere ee eh, n'ihe dị chọọchị gị na ndị Israel nwere n'ihi na skuulu m na-akụzi ndị pastọ wụchi Israel elee ihe gị na ndị Amerịka nwere anyị sa ihe m nwere vọsụ ejiro enweghị ụgbọelu nwere enweghị helikọpta nwere ee eh, mgbe ahụ ọtụtụ ndị nke Chineke ka nwoke a kpagburu iropụta ife mgbe ahụ agbagburu e nwere mgbe achụrụ achụrụ ịdahụ sọsọ echi agbapụ agbafọ gị wụrụ onye na-ekwu okwu na-ekwu okwu na nkwuokwu esome gị a ga-asị ndị ndị egbo ji egbagochi gburu gasị ọnwụ dịka gburu gị nwoke ejichi m nụọ 130 days otu narị na iri abalị atọ na njigide ejichi ike ebe ahụ ebe ahụ ka m nọrọ bụọ ọnụ kpee ekpere 60 days fast na prayer iri iri ebugide ọnụ iri 60 days iri isii bụọ ọnụ bụ amụma na ọ ga-anwụ n'ọfịs ọ ga-anwụ ebe ahụ ya nwụọ ndị mmadụ egbape geeti anyị n'ala ala ụta gbara gochime mmadụ gwara ebe ahụ ya nwụọ agbagharị anyị ụzọ anyị niile alarụ nwaanyị nwa onye pasinja agwa ụgbọrọ onye na chọọchị ndị dije promoto ndị so o nyere m nsogbu gbuo anyị nye m nsogbu dị ukwuu ndị mmadụ na-asị na m ga-alọta ndị si m na-ere egbe lọ ebe ọ dị na-egwufe bụtụ m onye batara n'Igbo steeti ebe na-agbabịa abụọ mgbazie ihe mere na ndị Igbo akpụrụ anyị asị nke ọ bụla onye Igbo nọ enweghị akpọrọ anyị asị bụ anyị gị mara na onye akpọrọ asị na lelu na egwu onye nwere amamihe lelu anya ala ewu na-asụkwa na igbo enwe nwere ebe anyị kpechi ka anyị gaa anyị kweghị ka anyị okwu oyibo okpere anyị ji igbo kwuru anyị na-ekwukpọrọ nwaanyị le anyị ya mere nwanyị. so ọchịchị ndị agha wụ ọchịchị ọjọọ n'onwe ke nke onye ọbụla onye chi na onye agha chi obodo na afrịka niile okwechi nke asa ha wụrụ ndị chi n'ihi na ha eche na ụta ha eche nye na ụtọ ga-eche so ọ dị mkpa ka anyị onwe anyị bịakọta ọnụ ka anyị onwe anyị nwa onwe anyị n'anya ka onye nwee kwụrụ onwe anyị eziokwu wee bụrụ otu bụrụkwa na anyị bụ ụmụ Israel anyị bụ ndị Juu ndị ụwa niile kpara asị ma anyị aga na nke ọ anyị na anyị ga-achị anyị ga-emeri onye ọbụla anyị ga-achị ya chi ya ka anyị sọ ọhịa m sị ka m gwuo anwụchụrụ Archbishop anyị ekelele gị maka ohere ọma nke iwepụtara n'ụbọchị taa ịbịa gwa ndị Igbo niile nọ na Houston na Amerịka okwu inyere anyị okwu ndụmọdụ ma gwụrụ otu nkeji naanị na-ekwuwa anyị okwu ndụmọdụ gwa ndị nọ n'ala Houston eh, n'ihi na oge anyị agwụla nye ha okwu ndụmọdụ ka anyị ee ndị ụmụnne m na ụmụnna m ndị nọ na Houston anyị wụ enwere okwu abụọ m ebe ọha na eze anyị bụ onye aghara nwanne ya ọ dị ihe anyị na-eme nga o kwesịrị ka anyị niile ọ bụrụwa otu dọla otu dọla ma ọ dọla iri iri a na-eti ike na-eji ya na-agbasapụ ma ndị nọ Maryland ma ndị nọ Eh, Carolina ma ndị nọ New York ma ndị nọ Washington DC anyị na-ewegara ihe ha na-akpọ ihe ndị a n'ebe ha na-agbakọ bịakọta ọnụ bụrụ otu bụrụ ndị ga-akwagide nwanne ha ndị ụgbọ ebe nwanne gị mepere nzukọ gị ga-ebe ahụ na-ebe ebe onye nwanne gị na-ere ahịa gị ga-ebe ahụ na-azụ ahịa ego anyị na-onwe anyị na-ego anyị na-aga anyị na onwe anyị na-akọ na-ejikọta ego anyị ọnụ na-eburu na-enye onwe anyị aka oge na-adịghị anya onye nwaanyị ga-agozi anyị abụrụkwa ndị ga-agozi nwanne anyị ndị ka nọ ma ndị nọ n'ụlọ ma ndị nọ ebe a ka onye nwaanyị gozi ọrụ gbe ọrụ ome n'aha Jizọs amen ọhaneze ebe a ka anyị ga-akwụsị n'ụbọchị nke taa ehm, ma tupu anyị abịachie aga m echetara unu na enwere ihe o kwuru maka akwụkwọ o dere maka onye nweta akwụkwọ a aga m asị na unu ga-aga n'ụlọ ụka ebe ọ na-aga n'oge a ebe a na-akpọ Zion Covenant Ministries nke a na-akpọ ehm, nke nọ na 2340 Baker Oaks Drive Houston ehm, zip code ya bụ 77072 Eh, biko ọhaneze eh, ọ bụrụ na chọrọ ịnweta akwụkwọ a ụnụ bịa n'ebe a ka ụnụ ga-enweta ya ọnwụ na-akpọtụrụ m n'ebe a na 832-692-1629 aga m eme ka akwụkwọ a ruo n'aka mana sonu dewonụ otu ugbu a n'izuụka ọzọ a ga-abịa chitekwa nụ n'okwu ọzọ dị mkpa mana sonu n'ọnụ nke ọma ahụ ndewonụ igbo ndị ọma anyị ji ohere ọma na-ewetara na ihe omume anyị nke akpọrọ nzukọ ndị igbo ihe omume ji akwalite asụsụ na omenala igbo nakwa igwetara unu emume dị iche iche nke ndị igbo na-eme gbakwunye ejiji ha eji mara ndị igbo na mba ụwa niile ihe omume a na-abịa n'ozi unu na fraịde izuụka ọbụla mgbe ọ kụrụ elekere anya asatọ nke abalị kpọmkwem ya mere gbanye igwe onyonyo tv gị na ABN TV chanel 15.9 maka isonye anyị n'ihe omume a